Igbo ndị ọma ekene m unu. Udo nke Chineke dịrị unu. Anyị ga-eneba anya na mkpụrụ edemede Igbo maka na ọ bụ ya bụ isi ịma ede na ịma asụ asụsụ Igbo. Ọ dị mkpa dịsie mkpa ike maka na ndị UNESCO ekwugo afọ puku abụọ na iri ise na ọ bụrụ na amaghị ihe e mere na asụsụ Igbo ga-abụ ihe nara ana. Ya bụ, ọ bụ ihe dị ezigbo mkpa na anyị niile ga-etinye uchu n'ịmụta asụsụ Ìgbò a na ị nà-àsụkwa yȧ. Ngwanụ kà ànyị jee mụọ ya. A B Ch D E F G Gb Y Gw H I I J K Kp Kw nye, nye, mwe, nye, o, o, re, se, she, te, u, o, ve, wen. nke ọma, anyị ga-eji ihe atụ wee gosi okwu ndị a gasị dịka aazụ, (azụ), “bí” (bịa), “chị” (chere), dị (dee), (efere), (fụọ), (gịnị), (gbanye) hị họta gwe gwa hị họrọ ị ite ịkpa ji ji kị kasìe kpị kpọọ lị mị n, nne, ṅ, ṅụọ, nwị nwa, ny, nye m, o, oge, ọ, ọnwa, p, pụọ, r, rie, si sie, shi ọsha, t taa u ute ụ ụtalị ahụtụbeghị m okwu igbo bidoro na sh anụwa wụ ihe eji agụ egwu ị ga-ahụ shi anụwa dị n'ime okwu ọsha akwa ahụ gị hụ okwu igbo bidoro na v nya uvune na anụwa wụ mkpụrụ osisi a na eweta n'ọhịa o nwere ndị ọ ha nwee ndị na-adịghị be ha e, uvu une wịị wete ya zi na agbanị anya n'ige ntị ị ya gị mụọ ya inenegharịkwa gị nwe ike jiri nwayọọ nwayọọ were mụta ka esi akpọ mkpụrụ edemede Igbo anụnwa ọ ga-enye aka Dalın.